This is Igbo Area TV. ndị be anyị ọ na-anụ na nụ nke mere taa akpọchiri afịa trade fair afịa ndị Igbo ji etu ọnụ na Lagos akpọchiri ya taa ndị be anyị na-agbagharị n'akụkụ na-agbagharị ife nwere ike ime ọghọta ka anyị alụda ife mana ndị be anyị ọ ife anyị na-agwa ụnụ ka anyị ka na-agwa ụnụ o nwere ife na-azabe gị nwee ife na-azabe onye ọzọ ndị a nwere ike ịsị ka ha kpọchie afịa kpọchichazie na ya akpọ ezi ọzọ a na eji okwu ịjụ ha kere ife ji kpọchie afịa enweghị ife anyị agwago akpọchiri afịa fe taa ọnwa maachị nọ na iri asatọ nene ife onyonyo a ka ịfụ e etu ndị be anyị si dụka ndị achụsasịla achụsasị ife aka eji agwa ndị be anyị bịanụ ndị be anyị ebe anyị azụ na ife dị ka m si agwa ụnụ aka ha Anambra ana Anambra pekacha n'ala Igbo ma legos aka ha Anambra ndị be anyị bịanụ anadị ịfụrụ anọ na Anambra ebe a n'Imo mana echeta m na mgbe a na-emepe alaba ekwubugo m ife a na ihe onyinye anyị na-eme ebe a mgbe a na-achọ imepe alaba akpọrọ Ojukwu ka ọ bịa beyie eriri nya opening ceremony ojukwu ajụ ịbịa ụnụ ma ego one otu onye golu ụlọ azụmahịa nke nke wụ shọp na alaba ụnụ ma ego one otu onye golu ya ma ọ gọọmenti legos rụrụ ya ma ọ ndị be anyị rụrụ ya ma shọpụ anyị dị na ịma na ndị niile na-azụ afịa ebe a ma na ego shọpụ igoe ọlụgo nke gị mana ụnụ na-afụzi ife na-adapụta jiri na ile ụnụ gụọ eze ụlọ ọnụ ndị Igbo ndị Igbo olugo ka anyị ya anawanụ olugo unu ka anyị ya anawa ọha ifu na eme otu abalị nwayọọ nwayọọ a na-efe anyị aka n'ihu ife niile a na-egosi anyị na anyị na nwaba anyị ụnụ asịzina nọ sii pọtụ wụ nsogbu na agodunu anyị ama ife anyị eme sii pọtụ ndị be anyị na nwanụ As you people can see, the Lagos State government want to take over the third fair where the, our Igbo bros are doing their business, Aspanda, Malogo market, Juarez market, all the markets have already locked down. The Lagos State government want to take over all the markets. As you can see, our brothers are doing the peaceful demonstration. So, I want to work on our voice, let our Southeast governors, our Southeast senators, our Southeast House of Representatives, let them come to my end. As you can see, everywhere is love. So, thank you. I will see you. Yorùbá ní kúrò àti We no go gree. Aya na Hello, what is going on? You can see what is going on. Yeah. You don't need to ask me what is going on. So, we are in a foolish country, Nigeria. Really? A stupid country. Country without law. Really? Country don't know the value of human being. country doesn't know anything about women. Understand? Look at what is going on. They want to take over our property. Uh, what do message you have to, to give our Igbo brothers? The only message I'm trying to give our Igbos in Nigeria, the Biafran Igbos, what I mean Igbos, the Biafran Igbos, It's for them to organize themselves. Since this land, they reject us as one Nigeria, then the best thing for us to plan ourselves to live in this country and have our own country that called Biafran land. Thank you very much. Thank you. Hello, daalụ nụ ndị be anyị dịka anyị si ekwu and anyị kakwụ na ife anyị na-ekwu ndị be anyị akụlue na ụlọ ụlọ emena ka ife anyị na-ekwu wụrụ sọsọ n'okwu ọnụ ka anyị jiri ife a na-ekwu mepụta ife orugo mgbe anyị ejedozi be anyị anụ Igbo ndị be anyị o nwegasịrị ife anyị eji aka anyị mee tupu anyị nweta Biafra o nwere ike dị n'aka anyị enwere ike asị na biafra ịbịa nọ na-etezi aka ekwe ha anụ ife anyị na-ekwu enwekwa ike asị na nke a na-akpọ restructuring na ife ya etetu aka inweta maka ndị ugwu mana a restructure na ife nwere ka ọ ya adị nwere ike ọ ya adị etu ha chọrọ ya mana o nwere nke anyị eji nwa aka anyị na-eme anyị eji nwa aka anyị gbanwere onwe anyị ụfọdụ ọnọdụ ife dịka ibu ife anyị dị ebe ọzọ na-ebudatasị be anyị dozie be anyị dịka nsegbu ụnụ na ihe onyonyo nke gara aga a sị m ụnụ Lagos a na-ekwu okwu anyị na-agbaje na ya ị ma na Anambra ke Anambra wụ steeti pekachara na South ist Anambra pekachara mana Anambra ha ka Lagos maka ndị be anyị a na-asị na ụnụ batacha na be anyị ya ezu anyị be anyị ya ezu anyị ịma mmadụ onye nọ na Lagos Lagos is nwere the biggest Nigerian population Lagos nwere mmadụ ruru 20 million people mana Lagos na-abata ọtụtụ ndị si ebe dị iche iche ana a na-eme Lagos abịa inene ife a na-akpọ internally generated fund Lagos akacha na n'agbanyeghịkwa na nwere ife a esigho n'aka anyị fe gbasara seaport a ebe ekweghị emeghe Kalaba ọ nwekwara ka o si enye nsogbu mana ndị be anyị anyị eji mgbawughara ọgụ ụnụ si na ụnụ ahịa eme ọfụma n'ụnụ gbadata n'igbo na ụnụ ka ndị nọ na mgbuka obosi mma ụnụ ka ndị nọ n'afịa aba mma ụnụ ka ndị nọ na main market ọnịsha mma kedu ife mere na ụnụ ahịa eche uche ibudata ife ụnụ ngwa bidogodo nọ n'ime branch onye ọna nwe branch na Lagos ya nwekwa branch na ala Igbo ka anyị bidogodo ebe ahụ nwa onye si na-ebunata ife otu anyasị mba nwayọọ nwayọọ na-ebunata na ndị na acha ịlụ unu ebe ọzọ na-ahụ ha n'Igbo ụnụ alụzi na biko ọ ka mma na ụnụ ji lụọ ọrị n'obodo oyibo obodo ahụ obodo anyị ya onye na-eche uche ịlụ ụnụ ebe ọzọ nye alụzi na ndị be anyị ụnụ maka ife melụ unu dara ada na Lagos ọ ife mwute ụnụ akwụkwọ dara ada ụmụazị one nwụrụ na ife mwute mana ọ nwere ife kpatara ji mee kwute ife a o nwere okwu nchọrọ iji e wee banye ndị be anyị ka unu adachara ịmara gọọmenti Lagos ji aka ha wee họpụta ụfọdụ ụnụ a ga-etikpọ etikpọ na a ya etikpe ma ife ya ji maka na ha enekwa n'anya ha unu aha dịkwa ka unu adala ada na ife a na-eme nwere ike iwe ezigbo ife mana ọ ebe a ka m na-eje nwere ebe m ji okwu eje ị ma enwere ka ọ ya esi dị iverika na abuja o nwere ụbọchị agafela o nwere ebe ndị mmadụ lụchalụ ọnụ stọọ ebe ebuka ụfọdụ gụchara ya nnukwu ego ụfọdụ rentị kwe nnukwu ego na asokoro otu ụbọchị gọọmenti na-achị abuja bịa titu efe niile a achọghị ịma onye nwe kedu ife ndị ekwu okwu a gasịrị o nwere nwanne anyị nwoke nna afụ na Abuja kwa garki nwanne anyị nwoke ọ na-anọ na geeti ofu plaza ọ nọ na geeti plaza ma ife ọ na-eme na geeti ahụ ọ na-ele ụmụ pamsa and ife ọnọdụ nwanne anyị nwoke a ọnọdụ ọnọ adịchaghị mma ụfọdụ oge ọbịa ọ ya atọsa afịa obidogoro na ekpere ife siri ike o nwere ụbọchị mụ na ya na-ekwu okwu wee sị ọ gịnị o wee kọwalụ m akụkọ etu el ịma onwe mgbe el nọ nọ n'Abuja mgbe el wụ minista Abuja minista dị nchaji ịma Abuja enwere gọvanọ mana enwe minista na-adị nchaji federal capital minista so minista ahụ ya nọ ka gọvanọ nya ya na-ekwu ife ya na-eme na Abuja nya ya na-achị Abuja nya gbanye na presidensi nọkwa presidensi na-achị Naijiria niile o wee na-akọwa etu el si titu shop ya jekwa titukwa une ife ahụ property sie na Abuja ịghọta onwe onye nwe federal n'obi mana refine n'etiti si ụfọdụ na n'ụdị na ha awụ ilegal structure na ha nọ ebe ha ekwesịghị ịnọ na ha nọ ebe gọọmenti achọghị ka ha nọrọ nwoke a daa nda na abụ ụzọ ịbụ etitu shop ebe ọ na-ele afịa ebe ọ na-emebe ọfụma dakwa titu une obidokwazi ụwa n'isi kevin ji okwu a o nwere ebe nka na-eje ebe ha ka nka na-eje ndị be anyị ka m na etu ha nwere ike isi nala anyị ife anyị mgbe Rufai minista Abuja bụ tupu ọ wụrụ gọvanọ Rufai si na ndị Igbo nwe 72% of property dị n'Abuja ka eke Rufai si mara property niile dị n'Abuja nwee rekọd etu ka steeti niile si nwekwa rekọd mana especially Abuja which is federal capital and Lagos ha nwere rekọd Rufai enyoba n'anya na rekọd a wee fụ na properties ana landed properties dị n'Abuja nọ ndị Igbo nwee ọdụ ụzọ 100 72 pasentị wụ ndị Igbo nwee ndị be ọgụrụ na-eme ụnụ ịmana o nwere ka gọọmenti ya esichọọ imegide anyị na ọrụ gọọmenti ọjọọ ana ha dị ha nwere ike ịbịa mara ebe ahụ ndị Igbo lụkọsịrị ife a chọrọ ịlụ jee ebe ahụ edewe ahụ na ụdị na ebe a alụgasịla ife a abụrụ ebe ekwesịrị ịlụ ya ma ọ na gọọmenti chọkwazịla eji ife a mee otu ife etikpọ ife niile ahụ onwe ife nwere ike ime na ụdị ife adapụta. iwu obodo wu iwu obodo enwere ike mark out for demolition ife a na-eme na Abuja hinne o mere na Abuja hinne mgbe Rufai nọ etu ọkwa ka esi achụ ndị Igbo na iland na n'ife na-eme na iland a na-achụ ndị be anyị iland Island achụfụchana ha chụde ha trade fair na Alaba ka m gwa gị eziokwu echi gọọmenti legos chi wetara efe ha ya ewe anyị enye ofu excuse ịma ha ebe o si asị gị ebe a wụ na ebe ad n'ọdịgo na plan n'ebe um, a ka emelụ anyị alụ ife dị etu a ma na ife dị etu a na-akọsụ nsogbu dị etu a nke awụ gọọmenti anala ụnụ ya ụnụ eluzuo so obodo nwere ike iweta iwu iwu iwu dị iche iche megide ndị ha chọrọ n'obodo aha ka m gwụnụ ndị Igbo n'ezie ka m gwazi ụnụ eziokwu etu Naijiria si kwụrụ ife unu na Lagos nwere ike ifu etu o si kwụrụ asịghị nnọọ ya efu asị na o nwere ike ọ dị pọsịbụl na ife nwere ike ime iwu nwere ike dapụta unu niile dị na Lagos na awụrụ ife furu efu oke ife na-eji ife agwa ndebe be anyị onye ọnwụ na cheta ana nna ya ala Igbo cheta na Igbo lụọ ọnụ n'ala Igbo gbadaa n'ala Igbo chee ife chọrọ ịlụ factory gị chewe uche ka ị esibu dị ala igbo kọmpani kọmpanị gị aha ụlọ gị ị nwere ike ilekwanụ nke ihe ele ọ bụrụ na ilere ebu were egote otu n'ala Igbo karịa na ilu ebu ahụ inwe enwe n'obodo ahụhụ obodo gị so ndị be anyị mana nwere n'agbanyeghị na anyị na-asị ndị be anyị golo na n'akụkụ ọwụna n'ala Igbo o nwekwara nsogbu dị mma akpọ afọ ebe ife a na-eme mana ma akpọ afọ obodo ahụ mana ife a na-agwa gị na-eme ọ nwekwara ike ị na-eme n'akụkụ igbo ndị ọzọ otu nwanne anyị nwoke ka m ghara ịkpọ steeti ya mana ọha onye Enugu mana ife a mere n'Enugu nwanne anyị nwoke egolo ana na enugwu na ụdị na ana ndị igbo na ah, emetu a ndị igbo na tanụ lụọ ọnụ ụnụ na ana igbo na ụdị ahụ ndị igbo ibe na ọ nsogbu ebe o ji ego ana ọmụọ na-ebe ndị a na-eme a na-agba izu ha bịa ha achọta onye ilo ha agba izu lesi ana ha lesịghị ana mgbe e kwụchala ụgwọ ndị ọzọ apụtawa onye apụtawa n'ọnya nwekwa ana onye ọzọ apụta n'ọnya nwa ana etu a ka esi mee nwanne anyị nwoke a golu ana efensị gị na-achọ ibido ife ọ chọrọ ime ebe a etiti ofensị ya na-ene anya n'ihe onyonyo a nya ka anyị na-egosi ugbu a ha na-alụkwa ya na ife awụ ife ha na-eme na onwe ha ebe ịga na nke ọzọ eje gbalụ ndị ọzọ ama ha ama ife a na-eme ịkwụ ụgwọ ha ekerie ego ekerie ego ha si n'akụkụ dị iche iche na-apụta a na-egokwala ụwa na mmadụ onye ahụ agwaghọdo anyị wee lesị gị ya ọ ife na-eme onye igbo ha na-achọ ịgụ ana na ala igbo n'akụkụ ọ na egwu a na-atụzi ha ife a mere n'enugwu mana ka m ghara ịkpa afọ obodo o mere ndị be anyị na-eme ife a sepụ na aka enwe n'ofe ka ọ ghara ịghọ aka mmadụ ife awo ife ife ọjọọ ife lụrụ alụ n'ihi elesị mmadụ ife sikwa n'azụ narịa ya ndị be anyị adịghọ nụ mma ndị na-eme ife a kwụsị na ya chegharịa na onwere na ịnagolo mmadụ mmadụ kwụrụ gị ụgwọ wochigharịa azụ gbaa mbọ fụ na o nwetara ana ahụ chukwu na-afụ anyị isigodu na alụsị ka ị na-ekpere alụsị na-asụ ụdị ife aha maka ndị agha atụ chukwu egwu alụsị na-asụ ya ị mara ana ịnaje mmadụ kwụgoro gị ụgwọ unu lele ana unu wee jikọọ ọnụ wee chee ịnakwu ana wochi ya na azụ ọ ya dịrị ụnụ mma na ụnụ na-ewochi ya azụ o nwekwara anọda ndị be anyị nyere na ife mere na ha ha invest na ala Igbo kọmplens ndị na-eweta ebe a ndị anyị nwere ike ịsọvụ n'onwe anyị o nwere ndị kwuru maka na seaport ebe ụgbọ na-abata adịghọ etu esi mechi kalaba mechie rivers na nwee ike ụgbọ enwe ike na-abata ebe ahụ ndị ahụ nyekwalụ ezigbo eh, idea ha batakwala mana ama ekwugodu ekwugodo ife anyị nwere ike iji aka emere mere onwe anyị o nwere ndị si na anya ọkụ do n'ala igbo hinne ife awụ ezie mmadụ ibe gị fụ na ị chọrọ ịlụ ife onye a fụ na ọ na-alụ pure water pure water sachet fụ na ị bịara ịlụkwa pure water o wutewe ya ọgbawa gị mgba o nwere ike ọwụ na-esi esi so ife a na-eme ụfọdụ anya ọkụ ma nsogbu ha ya enwe na ha budata ife ha n'ala igbo ọ na-eme ụfọdụ ha ya achọ ịlụ ife ọwụna n'ala Igbo maka ha achọghị inwe nsogbu anya ọkụ o nwere uru ya bara onye ọwụna ma ụfọdụ na-akọmplen na kidnapas ndị be anyị emedoro anyị ife eme ka ghara ịwụ akpọ ife ọjọọ wụ akpọ na-akpọ anyị afa kedu ka ndị be anyị ga-esije na arenji eme arenjment ekidnapụ onye be ha ejekwa kwụọ ọgwụ na azụnara ego ka ngwụ na ezekwu ụdị ego ha ha bụ uru ndị be anyị nweenụ mgbanwe ma ụfọdụ ife na-ewutekwa ha onwe ndị na-ezite ego ka a lụọ ọrụ ha ife n'ala Igbo ha zite ego ha na-enwe aṅụrị na a na-alụ ife mana ha bata afụ na onwezi ife e ji ego amepụta ụdị onye aha kelee ife ịchọrọ chọrọ ka o mee ndị be anyị o nwere mgbanwe anyị eji aka anyị gbanwee tupu anyị enweta ife ndị ọzọ o nwere ife anyị ga na-eme n'onwe anyị o nwegasị ife anyị ga na-eme wee na-eche gọọmenti wee na-eche ụbọchị chineke nyela anyị biafra anyị nwere ike inwe mgbanwe site n'aka anyị ma restrọkshọrin ma ọ biafra abịa o nwegasịrị mgbanwe anyị nwere ike inwe ndị be anyị meenụ ka ife a anyị na-ekwu gaa ọfụma dozienụ bụ ụnụ nabatanụ ndị na-anata anatabịa elu ife ife a na-abịa ịlụ abụghị ife ya emebibe anyị ọ ife ya edozibe anyị nabatanụ ha ma ife onyinyo anyị mere ugbu a meenụ ka ọ gbasasie ike mee ka onye ọbụla nọ n'akụkụ gonia ka ndị be anyị na ụfọdụ ga emewe ife mana anyị ka na-ebido ebido anyị chọrọ ka ọ gbasasie ike in fact anyị na-akwadowe ime ihe mmemme gbasara ife anyị na akọ ụbọchị anyị eme ọ ya dịka nnukwu show mana ọ na-ana Igbo nnukwu ife mmemme ndị dị iche iche agbakọta ka edozi ha n'Igbo anyị na-achọkọgharị dịka ndị ọzọ dịka emegolo anyị achọkwu ma ndị ya gụọ egwu gbasara ife anyị na-ekwu anaghị echi ka egwu ahụ gbasaa gbasaa ndị be anyị anyị chọrọ ka tupu aha ịbụọ na-abịa abịa tupu aha ịbụọ na-abịa abịa gafee ka afọ mgbanwe a ka afọ na mgbanwe adịgo ka onye ọnwụ na afịa mgbanwe anyị eji aka anyị gbanwere onwe anyị wee na-eche ndị ọzọ ụmụ gasịrị ife anyị nwere ike iji aka anyị lụ n'ala Igbo ife ya abala ọha uru ọtụtụ ife anọ na mgbe ndị imo na-alụ epọt ahọcha ego gọọmenti ka eji lụọ epọt a ụfọdụ tụrụ m ego mmanụ ụlọ ụka sọsọ ka ndị imo nwee epọt ndị be anyị olugo mgbe anyị eji aka anyị ọnwụ na ikwere na ife na-ekwu kwụrụ m n'azụ ịmara ụzọ ọnwụ na ihe esi mee ka ọ gaa tinye aka ka anyị mee ka ọ gaa alụ ọnwụ na atụnye and enwe ife ngwa ndị be anyị ndị be anyị biko nụ unu nwekwara ike ị na ezitere anyị ife onyonyo nke unu ji fon unu wee mee onwe okwu dị anya anyị chọrọ ịgwa anyị iwere ekwentị gị ịkwụnye n'ihu gị epie rekọdụ onwe gị kwuo ife ị chọrọ ikwu anyị eshie ya na chanel a ka ndị ọzọ nụkwa anyị chọrọ atụmatụ ma arụgasị dị iche iche etu anyị esi dozi ya n'igbo onwe ife ị chọrọ ikwu ịchọrọ ka egosi itinye n'ihu gị rekọdụ ọ ekwu afa gị esi na ịchọrọ ka ife dị etu a dị etu a na-ahara ị na-atụnye anyị nwa ya egosi ya n'ife onyonyo a ụwa niile ya afịa ndị izikwa na ozi ya anụ ozi iziri biko na ndị be anyị agazie azụka mmụọ na-eke na-ekwu o nwere nọmba ya afụ na-egosi na ihe onyonyo a ị nwere ike ịkpọ nọmba ahụ jụkwa anyị ajụjụ ọ na ịchọkwara ịjụ anyị nwokwu ozi chọrọ izi anyị na ịnọ mba ofesi chi izi anyị ozi ka anyị jee ya ebe a izikwa na anyị ozi anyị agba mbọ fụ na anyị mere ya ọfụma daalụnụ This is Igbo area, area, area, area, area, area, area, area, area, area.